ụlọ nche a na-amụ amụ nke Julaị 2023 isiokwu a na-amụ amụ nke iri abụọ na itoolu a ga-amụ isiokwu a n'izu malitere na Septemba 11 ruo 17 ị jikerela maka oke mkpagbu amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a derenụ njikere matụ isi iri abụọ na anọ amaokwu iri anọ na anọ abụ nke otu narị na iri ise chọọ Chineke ka o chebe gị ihe isiokwu a na-ekwu ọ gaghị adị anya oke mkpagbu amalite ịtachi obi obi ebere na ịhụnanya bụ agwa ndị ga-enyere anyị aka ijikere maka oge ahụ ga-akacha taa akpụ a na-enwetụbeghị ụdị ya anyị ga-ahụ ihe nyere ndị Kraịst n'oge ndị ozi aka ịmụta agwa ndị ahụ otu anyị nwa ga-esi mụta agwa ndị ahụ taa nakwa otu agwa ndị ahụ ga-esi enyere anyị aka ịkwadebe maka oke mkpagbu paragrafụ nke mbụ ajụjụ gịnị mere o ji dị mma ịkwadebe maka ọdachi ịkwadebe akwadebe nwere ike ịzọ ndụ dịka ihe atụ ọ bụrụ na e nwee ọdachi enweghị ihe na-emekarị ndị kwadebere maka ya ha na-enyekwara ndị ọzọ aka otu otu na-enyere ndị ọdachi dakwasịrị aka na Yuropu kwuru sị ịkwadebe nke ọma maka ọdachi nwere ike ịzọ ndụ paragrafụ nke abụọ ajụjụ Gịnị mere anyị ji kwesị ịkwadebe maka oke mkpagbu? Oke mkpagbu ga-amalite na mberede. Matụ isi iri abụọ na anọ amaokwu iri abụọ na otu. Ma ọ gaghị adị ka ọdachi ndị ọzọ na-emenụ maka na anyị ma na ọ na-abịa. N'ihe dị ka puku afọ abụọ gara aga, Jizọs gwara ndị na-eso ụzọ ya ka ha kwadebe maka ụbọchị ahụ. Matụ isi iri abụọ na anọ amaokwu iri anọ na anọ ọsịrị N'ihi ya, derenụ njikere n'ihi na nwa nke mmadụ ga-abịa n'oge unu na-echeghị na ọ ga-abụ ọ bụrụ na anyị akwadebe maka ya ọ ga-adịrị anyị mfe ịgafe oge ahụ ga-esi ezigbo ike anyị enwekwa ike inyere ndị ọzọ aka ime otu ahụ paragrafụ nke atọ ajụjụ olee otu ịtachi obi inwe obi ebere na ịhụnanya ga-esi nyere anyị aka ijikere maka oke mkpagbu ka anyị leba anya na agwa atọ nwere ike inyere anyị aka ijikere maka oke mkpagbu gịnị ka anyị ga-eme ma agwa anyị kwusa ozi amamikpe na-agba agba na ntị ndị mmegide a na-emegidekwa anyị anyị kwesịrị ịtachi obi iji rubere Jehova isi obi esiekwa anyị ike na ọ ga-echebe anyị olee ihe anyị ga-eme ma ọ bụrụ na ihe ụfọdụ ma ọ bụ ihe niile ụmụnna anyị nwere emie ala anyị kwesịrị inwe obi ebere ka anyị nye ha ihe dị ha mkpa gịnị ka anyị ga-eme ma ọ bụrụ na anyị na ụmụnna anyị ebikọ ọnụ n'otu ebe n'ihi ọgụ ọtụtụ mba gbakọrọ aka ọnụ ga-alụso anyị anyị kwesịrị ịhụ ibe anyị n'anya nke ukwuu ọ ga-eme ka ha nyere anyị aka n'oge ahụ ga-ata ezigbo akpụ paragrafụ nke anọ ajụjụ olee otu Baịbụl si gosi na anyị kwesịrị ị na-amụta ịtachi obi inwe obi ebere na ịhụ ndị ọzọ n'anya okwu Chineke gbara anyị ume ka anyị na-amụtakwa ịtachi obi inwe obi ebere na ịhụ ndị ọzọ n'anya Luk isi iri abụọ na otu amaokwu iri na itoolu sịrị ọ bụrụ na unu atachi obi ruo ọgwụgwụ unu ga-enweta ndụ ndị kọlọsi isi atọ amokwu iri na abụọ sịrị yiri na obi ebere ka uwe ekwukwara na ndị tesalonika nke mbụ isi anọ amokwu itoolu na iri sị Chineke na-akụziri unu ka unu na-ahụ ibe unu n'anya ma anyị na-agba unu ume ụmụnna anyị ka unu na-ahụkwa ibe unu n'anya karịa otu unu na-eme ọ bụ ndị na-eso ụzọ Jizọs ka a gwara ihe e kwuru n'amaokwu ndị a niile ha na-atachi obi na-enwere ndị ọzọ obi ebere hụkwa ndị ọzọ n'anya ma ha kwesịrị ịmụta otu ha ga-esi na akpakwu agwa ndị a anyị kwesịkwara ime otu ahụ ihe ga-enyere anyị aka bụ ileba anya n'otu ndị kraịst n'oge ndị ozi si kpaa nke ọ bụla n'ime agwa ndị a anyị ga-ahụzi otu anyị ga-esi na-akpa agwa ka ha iji gosi na anyị dị njikere maka oke mkpagbu mụtakwuo ịtachi obi paragrafụ nke ise ajụjụ Gịnị nyere ndị Kraịst n'oge Pọl aka ịtachi obi n'ọnwụnwa ndị bịara ha? Ndị Kraịst n'oge Pọl onyeozi kwesịrị ị na-atachi obi. Ha nwere ụdị nsogbu ọtụtụ ndị bi n'oge ahụ nwere, ma ha nwere nsogbu ndị ọzọ n'ihi na ha bụ ndị Kraịst. A kpagburu ọtụtụ n'ime ha. Ọ bụghị naanị ndị isi okpukpe ndị Juu na ndị ọchịchị ndị Rom kpagburu ha, kama ndị ezinụlọ ha sokwa kpagbuo ha. N'ime ọgbakọkwa o nwere mgbe ụfọdụ ha gbasiri mbọ ike ka ha ghara ịmụta ozizi ụgha ndị si n'ezi ofe dapụ na akụzi bụ nke nwere ike ikewa ọgbakọ n'agbanyeghị ihe ndị a niile ndị kraịst ndị ahụ tachiri obi gịnị nyere ha aka ha chere echiche nke ọma gbasara ndị dị ka job bụ ndị a kọrọ akụkọ ha na baịbụl tachiri obi ha kpere ekpere ka chineke nye ha ike ha nọkwa na-echeta na jehova ga-akwụ ha ụgwọ ma ha tachie obi paragrafụ nke isii ajụjụ gịnị ka ị mụtara n'ihe nwanna nwaanyị merita mere iji die mmegide emegidere ya anyị nwa ga-atachikwa obi ma ọ bụrụ na anyị a na-amụ gbasara ndị tachiri obi akọrọ akụkọ ha n'okwu Chineke nakwa n'akwụkwọ anyị na-echebakwara ha echiche ime otu ahụ nyere otu nwanna nwaanyị nọ na Albania aha ya bụ Merita aka ịdị mmegide kpụ ọkụ n'ọnụ ndị ezinụlọ ya megidere ya ọ sịrị akụkọ Job a kọrọ na Baịbụl gbara m ezigbo ume ọ tara ezigbo ahụhụ ọ maghịkwa ebe nsogbu ya ndị ahụ si na-abịa n'agbanyeghị ya ọ sịrị ruo mgbe m nwụrụ m ga-ejisi Chineke aka ike Job isi iri abụọ na asaa amaokwu ise m chere gbasara otu nsogbu ndị bịara Job si sie ike karịa nke m ọ bụ eziokwu na Job amaghị onye kpatara nsogbu ya mụnwa ma onye na-akpata nsogbu nke m paragrafụ nke asaa ajụjụ ọ bụrụgodị na enweghị nnukwu nsogbu bịara anyị ugbu a gịnị ka anyị kwesịrị ịmụta ime ugbu a ihe ọzọ nwere ike inyere anyị aka ị na-atachikwa obi bụ ị na-ekpe ekpere mgbe niile jirikwa obi anyị niile na-akọrọ Jehova ihe ndị na-echegbu anyị o nwere ike ịbụ na o nwebeghị nnukwu nsogbu bịara gị ugbu a ma ị na-arịọ Jehova ka o nyere gị aka ịma ihe ị ga-eme mgbe ọ bụla iwe ji gị ma ọ bụ mgbe ị na-amaghị ihe ị ga-eme eme ọ bụrụ na ị na-arịọ Jehova ka o nyere gị aka na obere nsogbu ndị na-abịara gị kwa ụbọchị ọ ga-adịrị gị mfe ịgwa ya ka o nyere gị aka ma nnukwu nsogbu bịara gị n'ọdịnihu obi ga-esisi gị ike na ma mgbe ọ ga-enyere gị aka nakwa otu ọ ga-esi enyere gị aka paragrafụ nke asatọ ajụjụ olee otu ihe nwanna nwaanyị Mira mere si gosi na mmadụ ịtachi obi ugbu a nwere ike inyere ya aka ịtachi obi n'ọdịnihu ọ bụrụ na anyị a na-atachi obi na nsogbu ndị na-abịara anyị taa o nwere ike ịdịrị anyị mfe ịtachi obi n'oge oke mkpagbu gịnị mere anyị nwere ike iji kwuo otu ahụ ọtụtụ ụmụnna achọpụtala na ọ bụrụ na ha edie otu nsogbu bịara ha ọ na-enyere ha aka ịdị nsogbu ọzọ ga-abịa ịtachi obi na-eme ka ha nwekwuo okwukwe obi esiekwa ha ike na Jehova dị njikere inyere ha aka nakwa na ọ chọrọ inyere ha aka okwukwe ahụ na-enyere ha aka ịdị nsogbu ọzọ ga-abịara ha James isi mgbe amaokwu abụọ ruo na nke anọ sịrị ụmụnna m ya na ọṅụ mgbe ọnwụnwa dị iche iche bịara unu n'ihi na ụnụ ma na unu merie ọnwụnwa ndị ahụ okwukwe unu ga-esikwa ike unu enwekwa okwu ike ị na-atachi obi ma ọnwụnwa bịa ọ bụrụkwa na ụnụ a na-atachi obi mgbe niile ọ ga-eme ka unu zụọ onwe unu nke ọma nwee ike izu ezu na-emekwa nke ọma n'ihe niile na-enweghị ihe ọ bụla kọrọ unu e nwere otu nwanna nwaanyị na Albania bụ ọsụ ụzọ aha ya bụ Mira ọ chọpụtara na otu o si etachi obi n'oge gara aga nyere ya aka ya na-atachi obi ugbu a o kwuru na mgbe ụfọdụ ọ na-eche na ọ bụ naanị ya ka ọtụtụ nsogbu na-abịara ma ọ na-echeta otu Jehova si na-enyere ya aka kemgbe afọ iri abụọ ọ na-agwa onwe ya sị rubere Jehova isi ekwela ka afọ ndị a niile na aka niile Jehova nyere gị imeri nsogbu ndị bịara gị fụọ ọhịa ị nwekwara ike iche gbasara otu Jehova sirila nyere gị aka ịtachi obi obi sie gị ike na mgbe ọbụla ịtachiri obi ma nsogbu bịara gị ọ na-ahụ ya ọ ga-agọzikwa gị maka ya ọ bụrụzie na oke mkpagbu amalite ọ ga-abụrịrị na ịmụtala otu ị ga-esi na-atachi obi ị ga-ekpebisikwukwa ike ị na-atachi obi ihe edere na foto eji kọwaa paragrafụ nke asatọ ịtachi obi ọnwụnwa ọ bụla anyị diri nwere ike inyere anyị aka ịdị ọzọ ga-abịa na-enwe obi ebere paragrafụ nke itoolu ajụjụ olee otu ụmụnna nọ na Antiọk nke Siria si gosi na ha nwere ụmụnna ha obi ebere ka anyị leba anya n'ihe mere mgbe oke ụnwụ kpara ụmụnna nọ na Judia aka mgbe ọgbakọ dị na Antiọk nke Siria nụrụ gbasara ụnwụ ahụ o doro anya na ha nwere ụmụnna ha nọ na Judia obi ebere ma ha gbakwara mbọ nyere ha aka ha kpebiri izigara ụmụnna ha bi na Judia ihe enyemaka otu aka onye nke ọ bụla n'ime ha ha ọrụ ndị ozi isi iri n'otu otu mokwu iri abụọ na asaa ruo iri atọ ọ bụ eziokwu na ụmụnna ndị ụnwụ ahụ kpara aka bi n'ebe dị anya ụmụnna ndị nọ na Antiọk kpebisiri ike inyere ha aka paragrafụ nke iri ajụjụ olee ụzọ ndị anyị nwere ike isi nwere ụmụnna anyị obi ebere ma ọdachi dakwasị ha anyị nwekwara ike inwere ụmụnna anyị obi ebere taa ma anyị hụ na ọdachi dakwasịrị ha anyị na-ewepụta onwe anyị inyere ha aka ngwa ngwa anyị nwere ike ịjụ ndị okenye ma anyị nwere ike iso gaa rụzie ihe ndị mebiri emebi anyị nwere ike inye onyinye maka ọrụ zuru ụwa ọnụ na-etinyekwa ndị ọdachi dakwasịrị n'ekpere ihe edere na ala ala peji sịrị ndị chọrọ iso nye aka ma e nwee ọdachi kwesịrị ịbụ ụzọ jupụta fọm a na-akpọ Local Design na Construction Volunteer Application ya bụ DC50 ma ọ bụkwa na Application for Volunteer Program ya bụ A19 cherezie ka a kpọọ ha ka ha nye aka ihe edere n'ala ala peji agwụla dịka ihe atụ n'afọ 2020 e hiwere kọmitii na-ahụ maka ịgbatara ndị ọdachi dakwasịrị ọsọ enyemaka karịrị narị itoolu na iri ise n'ụwa niile iji nyere ndị ọrịa coronavirus kpara aka aka anyị na-ekele ụmụnna ndị soro ọrụ na kọmitii ndị ahụ ọ bụ obi ebere ha nwere ụmụnna ha mere ha ji soro gaa kesara ha ihe ndị dị ha mkpa nyekwara ha aka ịnọsi ike n'ofufe Jehova e nwekwara ụlọ ụmụnna na ebe ndị anyị na-anọ efe Jehova ha rụziri ma ọ bụ rụọ nke ọhụrụ ihe edere na foto eji kọwaa paragrafụ nke iri obi ebere ọdachi ndị na-emere onwe ha bụ ohere anyị ga-eji na-enwere ụmụnna anyị obi ebere paragrafụ nke iri na otu ajụjụ olee otu obi ebere anyị na-enwere ụmụnna anyị si eme ka e too Jehova ọ bụrụ na anyị a na-enwere ụmụnna anyị obi ebere ma ọdachi mee ndị ọzọ ga-ahụ mba anyị gbara dịka ihe atụ n'afọ 2019 oke ifufe mebiri otu ụlọ nzukọ alaeze dị na Bahamas mgbe ụmụnna anyị na-arụgharị ụlọ nzukọ alaeze ahụ ha gwara otu onye ọrụ ngo na-abụghị onye ama Jehova ka o kwuo ego ole ọ ga-eji rụọ ihe a chọrọ ka ọ rụọ ọ sịrị ha m ga-achọ iweta ngwa ọrụ kpọta ndị ga-enye aka n'ọrụ ahụ wetakwa ihe ndị a ga-eji arụ ya na-anaghị ego ọbụla m chọrọ imere nzukọ unu ihe a ihe na-atọgbu m atọgbu bụ otu unu si emeso ibe unu ọtụtụ ndị nọ n'ụwa amaghị Jehova ma ọtụtụ n'ime ha na-ahụ ihe ndị ama Jehova na-eme obi na-adị anyị ezigbo ụtọ ma anyị chọpụta na ndị mmadụ nwere ike ịchọ ịmụtakwu gbasara Jehova onye ebere ya na-enweghị atụ ma ha hụ otu anyị si enwere ụmụnna anyị obi ebere ndị Efesọs isi abụọ okwu anọ paragrafụ nke iri na abụọ ajụjụ olee otu imetere ụmụnna anyị ebere taa ga-esi kwadebe anyị maka oke mkpagbu gịnị mere anyị kwesịrị iji nwere ụmụnna anyị obi ebere n'oge oke mkpagbu Baịbụl kwuru ihe gosiri na nsogbu ga-abịara ndị niile na-akwadoghị ndị ọchịchị nke ụwa ma ugbu a ma n'oge oke mkpagbu mkpughe isi iri na atọ amaokwu iri na isii na iri na asaa asịrị ọ na-amanyekwa mmadụ niile ka aka ha akara n'aka nri ha ma ọ bụ n'egedege ihu ha ma ndị nta ma ndị ukwu ma ndị ọgaranya ma ndị ogbenye ma ndị nwere onwe ha ma ndị ohu ọ na-emekwa ka a ghara inwe onye ga-azụ ihe ma ọ bụ ree ihe ma ewezuga onye nwere akara ahụ ya bụ aha anụ ọhịa ahụ ma ọ bụ nọmba nke aha ya o nwere ike ịdị mkpa ka e nyere ụmụnna anyị aka inweta ihe ndị dị ha mkpa mgbe eze anyị bụ Jizọs Kraịst ga-abịa ikpe ndị ọjọọ ikpe anyị chọrọ ka ọ hụ na anyị na-enwere ụmụnna anyị obi ebere nakwa ka ọ kpọọ anyị ka anyị keta alaeze matu isi iri abụọ na ise amaokwu iri atọ na anọ ruo na nke iri anọ na-ahụkwa ụmụnna gị n'anya paragrafụ nke iri na atọ ajụjụ ka e kwuru na ndị Rom isi iri na ise amaokwu asaa olee otu ndị Kraịst n'oge ndị ozi si na-ahụkwa ibe ha n'anya ọ bụ ịhụnanya ka e eji mara ndị Kraịst n'oge ndị ozi ma ọ dịrị ha mfe ịhụ ụmụnna ha n'anya legodi ụdị ndị dị iche iche e nwere n'ọgbakọ dị na Rom e nwere ndị bụ ndị Juu ndị e ji iwu Mozis zụọ nwekwa ndị na-abụghị ndị Juu nwere omenala dị iche iche o nwere ike ịbụ na ụfọdụ n'ime ndị Kraịst ndị ahụ bụbu ndị ohu ụfọdụ abụrụ ndị nwere onwe ha o nwedịrị ike ịbụ na ụfọdụ n'ime ha nwere ndị ohu olee otú ndị Kraịst ndị a ga-esi na-ahụkwu ibe ha n'anya n'agbanyeghị ihe ndị a Pọl onyeozi gbara ha ume ka ha na-anabata ibe ha ndị Rom isi iri na ise amaokwu asaa asịrị n'ihi ya na-anabata na ibe unu otu Kraịst nabatara unu ka e wee nye Chineke otuto gịnị ka ihe o kwuru pụtara okwu a sụgharịrị ịnabata pụtara inwere mmadụ obiọma ma ọ bụ ile ya ọbịa nke ọma otu ahụ mmadụ na-emere onye bịara n'ụlọ ya ma ọ bụ ndị enyi ya dịka ihe atụ Pọl gwara Filemọn otu ọ ga-esi nabata Onesimọs bụ ohu ya gbapụrụ agbapụ ọ gwara ya sị nabata ya otu ị ga-esi anabata m Filemon amaokwu iri na asaa Prisila na Akwila nabatara Apolos onye ha ka mara gbasara ndị Kraịst otu ha si mee ya bụ ịkpọpụ ya iche n'ebe ndị ọzọ nọ ma kọwakwuoro ya eziokwu ọrụ ndị ozi isi iri na asatọ amaokwu iri abụọ na isii ndị Kraịst ndị ahụ ekweghị ka ebe ndị ha dị iche kpatara ha nsogbu kama ha nabatara ibe ha paragrafụ nke iri na anọ ajụjụ olee otu nwanna nwaanyị ana na di ya si gosi na ha hụrụ ụmụnna ha n'anya anyị nwekwara ike igosi ụmụnna anyị na anyị hụrụ ha n'anya ma ọ bụrụ na anyị a na-emeta ha enyi ọ ga-emekwa ka ha hụ anyị n'anya legodo ihe nwanna nwaanyị ana na di ya mere obere oge ha kwagachara n'ebe ha gara ozi ala ọzọ n'ebe ọdịda anyanwụ Afrịka ọrịa coronavirus malitere n'ihi ọrịa ahụ ha na ụmụnna nọ n'ọgbakọ ahụ ahụghị ihu na ihu o mekwara ka o siere ha ike ịmata ụmụnna ndị ahụ olee otu di na nwunye a ga-esi gosi na ha hụrụ ụmụnna ha n'anya ha si n'ịntanetị na-akpọtụrụ ụmụnna ha na-agwa ha otu ha si chọsie ike ịmata ha nke ọma o bido ụmụnna ndị ahụ ụtọ n'ihi otu ndị ozi ala ọzọ ahụ si hụ ha n'anya o mere ka ezinụlọ ndị ahụ na-akpọtụrụ ha mgbe bụla na-ezigakwara ha ozi gịnị mere di na nwunye a ji gbalị ịmata ụmụnna nọ n'ọgbakọ ọhụrụ ha nwanna nwaanyị a na-asịrị otu esi hụ mụ na ndị ezinụlọ m n'anya ma n'oge ihe dịịrị anyị mma ma n'oge anyị nọ na nsogbu anaghị apụ m apụ n'obi o mekwara ka m chọọ isi otu ahụ na-ahụ ụmụnna anyị n'anya paragrafụ nke iri na ise ajụjụ gịnị ka isi n'ihe nwanna nwaanyị Vanessa mere mụta gbasara ịhụ ụmụnna anyị niile n'anya ọtụtụ n'ime anyị nọ n'ọgbakọ e nwere ụmụnna ndị si ebe dị iche iche nwekwa agwa dị iche iche anyị ga-ahụkwu ha n'anya ma ọ bụrụ na anyị a na-elekwasị anya n'ihe ndị ha na-emeta e nwere otu nwanna nwaanyị na-eje ozi na New Zealand aha ya bụ Vanessa ọ na-esiburu ya ike ya na ụmụnna ụfọdụ nọ n'ọgbakọ ha ịdị na mma ma o kpebiri na kama ị na-agbara ụmụnna ndị agwa ha na-eweghị iwe ọsọ na ya ga-ewepụtakwu oge ka ya na ha na-anọrị ihe ahụ nyere ya aka ịhụ ihe mere Jehova ji hụ ha n'anya ọ sịrị kemgbe di m ghọrọ onye nlekọta sekit anyị na ọtụtụ ụmụnna nwere agwa dị iche iche na-anọkarị ọ dịkwuorela m mfe mụ na ha ịdị na mma obi dị m ụtọ ugbu a na Jehova kere ụdị ndị dị iche iche o doro anya na obi dịkwa Jehova ụtọ n'ihi na o kwere ka ndị dị iche iche bata n'ọgbakọ ya ọ bụrụ na anyị amụta iwere ụmụnna anyị otu Jehova si were ha anyị na-egosi na anyị hụrụ ha n'anya ihe edere na foto eji kọwaa paragrafụ nke iri na ise ịhụnanya otu ụmụnna anyị niile si hụ anyị n'anya na-enyere anyị aka ịtachi obi paragrafụ nke iri na isii ajụjụ gịnị mere anyị ji kwesị ịhụ ụmụnna anyị n'anya n'oge oke mkpagbu ọ ga-adị ezigbo mkpa ka anyị hụ ụmụnna anyị niile n'anya n'oge oke mkpagbu oke mkpagbu malite olee otú Jehova ga-esi echebe anyị Legodo ihe Jehova gwara ndị ya ka ha mee mgbe a bịara ịlụso Babilọn oge ochie ọgụ ọ sịrị ha ndị m gaanụ banye n'ọnụ ụlọ unu dị n'ime mechiekwa n'ọnụ ụzọ mgbe ụnụ banyechara zoonu nwa mgbe nta ruo mgbe Chineke wechara iwe Aịzaya isi iri abụọ na isii amaokwu iri abụọ o yiri ka anyị ga-emekwa ihe ahụ Jehova gwara ha n'oge oke mkpagbu ọnụ ụlọ ahụ dị n'ime nwere ike ịbụ ọgbakọ anyị dị iche iche n'oge oke mkpagbu Jehova kwere nkwa na ọ ga-echebe anyị ma ọ bụrụ na anyị soro ụmụnna anyị nọsi ike n'ofufe ya n'ihi ya anyị kwesịrị ịgbasi mbọ ike ugbu a ka anyị na ụmụnna anyị dịrị na mma anyị ahụkwa ha n'anya ọ bụ ihe nwere ike ime ka sọpụta anyị ihe edere na foto eji kọwaa paragrafụ nke iri na isii n'oge oke mkpagbu Jehova kwere nkwa na ọ ga-echebe anyị ma ọ bụrụ na anyị soro ụmụnna anyị nọsi ike n'ofufe ya kwadebe ugbu a paragrafụ nke iri na asaa ajụjụ ọ bụrụ na anyị akwadebe ugbu a gịnị ka anyị ga-enwe ike ime n'oge oke mkpagbu oke ụbọchị Jehova ga-abụrụ mmadụ niile oge tara ezigbo akpụ Zefanaya isi mba mokwu iri na anọ na nke iri na ise ihe ga-esikwara ndị Jehova ike n'oge ahụ ma ọ bụrụ na anyị akwadebe ugbu a obi ga-eru anyị ala anyị enwekwa ike inyere ndị ọzọ aka anyị ga-enwe ike ịtachi obi ma nsogbu bịara anyị ụmụnna anyị tawa ahụhụ anyị ga-eme ihe niile anyị nwere ike ime iji nyere ha aka ma ọ bụrụ na anyị na-enwere ha obi ebere ma na-enye ha ihe ndị dị ha mkpa ọ bụrụkwa na anyị amụta ịhụ ụmụnna anyị n'anya ugbu a anyị ga-ahụ ha n'anya n'ọdịnihu ọ ga-eme ka Jehova gọzie anyị mee ka anyị dịrị ndụ ebighị ebi n'ụwa ebe a na-agaghịzi echeta ọdachi na nsogbu niile gịnị ka ị ga-aza gịnị ga-enyere gị aka ị na-atachikwa obi olee otu anyị nwere ike isi gosi na anyị na-enwere ndị ọzọ obi ebere olee otu ị nwere ike isi na-ahụkwa ụmụnna gị n'anya abụ nke otu narị na iri anọ na anọ lekwasị anya n'ụgwọ ọrụ isiokwu a agwụla